Dewey ihe bụ ọrịa lassa fiva m na-anụ maka ya ọ bụ ọrịa lassa fever virus na-akpata ihe na-akpata ya bụ mmekọ site na mamịrị nsị asụ mmiri maọbụ ọbara oke maọbụ nke mmadụ bụ ya ọ na-emetụta onye ọbụla n'agbanyeghị afọ ole dị kedu ka m ga-esi mara onye bụ ya bụ ọrịa lassa fever? mgbama ya na-ebidoziwa site n'ụbọchị abụọ ruo ụbọchị iri abụọ na otu onye ahụ ya na mamịrị nsị asụ mmiri maọbụ ọbara oke maọbụ nke mmadụ bụ ya nwere mmekọ o nwere ike bido site n'ike ọgwụgwụ ahụ mgbu ihu okuko akpịrị mgbu azụ imi ọbara ịgbapụta onye ahụ n'anya imi ọnụ nakwa ebe ọzọ ọbụla ghere oghe na ahụ onye ahụ mgbe na-adịghị anya ọ bụ ibido n'oge jewa ọgwụgwọ ya bụ ọrịa ngwa ngwa jee n'ụlọ ọgwụ dị gị nso ma o nwee ka isi nwee mgbaàmà ndị a ozi a si n'aka ndị federal ministry of health ncdc world bank redise project na ndị unicef na-erute unu ndị amerịka kwadoro ya